Amarachi onye chiri nke ochiri ya zere ọ bụ m ụkọchukwu Austin chiagọrọ m oke Igbo anyị akpọkwa ọzọ ikoro akpọkwa ọzọ si Igbo mma mmanụ bikonu geenụ ntị ndị mụ na ha nọ na oche a na-ịkparịta ụbụbọ nke taa bụ maazị Ejike Ọbasi na maazị Keke Odeluga na maazị Oke ụkọchukwu taa anyị na-ejekwa n'ihu n'ikwu ihe gbasara nchekwa obodo n'izu ụka gara aga nkata anyị kpara banyere ịbụ ihe gbasara nchekwa obodo mana anyị chọrọ ka anyị tụlekwuo ya n'ụzọ ọzọ dị iche n'ụbọchị nke taa ọ kacha n'otu ihe anyị rụtụrụ aka n'izu ụka gara aga nke gbasara ihe oriri mana taa anyị na-ekwu ihe gbasara ihe oriri na ọ bụghị naanị n'ihe e na-eri n'ọnụ kama ihe oriri nke rụtụrụ aka nke banyere n'ihe gbasara mmemme na omenala ejiri mara ndị Igbo ọkacha nke a iji eme ihe gbasara igosi na mmadụ etolitela na mmadụ akpatala akụ akara ọgaranya awụrụ na anyị tụgharịa ya n'asụsụ bekee anyị nwere ike tinye ya ihe dịka si the economics of ritualism and wealth celebration kedu ka ihe a si metụta ndụ anyị na ihe gbasara nchekwa obodo iji bido n'isiokwu a ihe anyị chọrọ ka anyị tụnye o tebeghị unu lee anya Igbo niile otu ihe na-eme anyị taa bụ na ebe ọ bụla ijere n'ala Igbo iji ehi awụsa eme mmemme bụzi ihe eji ama aka bụzi ihe eji etu ọnụ bụzi ihe eji egosi na mmadụ akpatala akụ nne mmadụ nwụọ nna mmadụ nwụọ ya na-ajụzi ogburu nna ma ole ogburu ehi awụsa ole ehi awụsa ole ka a kpụnyere ndị ọgọ ka a kpụnyere ndị ikwu na ibe ndị na-eme ncheta ọmụmụ ha ehi awụsa ole ka ejiri mee ya ndị na-eme mmemme afọ ha jiri gba akwụkwọ ma afọ ha jiri chi ụkọchukwu afọ ha jiri chie echimechi dị aṅa dịka nke a na-akpọ silver jubilee na golden jubilee anaghị eche ọwụ ehi ole ka elibere eji eme mmemme mana burukwanụ n'uche igbo ndị ọma na-ege ntị n'afọ abụọ gara aga ka ụfọdụ ụmụaka anyị ka anyị si ha ndị na-agụ ihe gbasara uh, akụ na ụba economics mm-hmm. ka anyị si ha jee elebara anyị anya ka anyị ghọta ihe nke a pụtara na ndụ anyị ihe ha jere elebara anyị anya gị chọpụta ọnụọgụgụ ihe gbasara ehi awụsa a na-egbu a na-azụ n'ala Igbo ka ọ dị taa onye na-eme mmemme si na ya na-eji igo ewu awụsa ma enweghị ihe tụfuru ịtụfuo e ihe ruru puku narị na puku asatọ maọbụ puku narị abụọ puku narị naira abụọ 200,000 naira mhm. maka otu ehi awụsa mhm. ụfọdụ na-eji ihe awụsi abụọ ise ụfọdụ iri mana gbakọọ ya onye were ihe awụsa iri ji lie nna ya marakwa na ihe ọ pụtara wụ nde naira abụọ 2 milion naira gbakọkwala na ya ka ụnụ hụ ego ole nnukwuru nnụ naira ụmụ Igbo tara ahụhụ kpata bụ ihe anyị na-ewere na-etinye n'aka ndị iro anyị na-eburu na-ebula n'obodo ji ya na-ego ngwa agha na-alọghachite na-ebuso anyị agha ọ bụ ihe a ka anyị chọrọ ịtụle taa geenụ ntị ka ọ dị ugbu a achọrọ m ka ndị mụ na ha nọ n'oche na ịkpa nkata tinye okwu a ọnụ maazị Ejike ah, ndị be anyị ndewo ụkọchukwu ikwuolenu idewela anyị okwu nọọsụ marazi ihe a ga maka ihe i kwuru bụ eziokwu ile anya ọwụkwanụ naanị na-aga aga ịma na ama iji n'ịbara ụba omume e na-emezi n'ụlọ ile anya a ga-oso ihe na-egbu anyị maka ile ihe i kwuru ugbu a ile eli nna gị ndị mana onweghide eli nna gị a ga-akpụrụ ehi ise linye ndị ọgọ akpụrụ abụọ ma atọ bute ndị enyi nke ọbụla chọrọ iji m n'ọkwa ezigbo enyi m ya eburu ehi bịa mgbe e ga-elicha ọ mgbe e ga-eme ọ dị ka anyị na-enwe ihe aramahụ ihe nọ na-ewe ihe ị kwuru wee eziokwu maka na ọ ịtụfu ọ ịtụfu akụ na ụba apụta maazị Jikọbas ọ dị m ka anyị na-enwe ihe aramahụ n'ịnụ olu gị eh, biko ka kpụrụ okwu gị n'ọnụ ka anyị mara ma ọ mm. ga-abatakwu ọzọ eh, maazị oke ụkọchukwu ị nwere ike itinye ohe a n'ọnụ tupu maazị odeluga yes dịka eh, maazị ọbasi si bido anyị arapụgo omenala mewe omenelu ọ mbe ka onye eziri ọ sị na mgbe ife chenji mgbe emere omenelu na nwoke dịzi ime akwụcha n'ọdụ igu si kpọzie ya o ebe ahụ ka anyị nọ kịta maka ọ bụrụ etu a ka nche anyị nwasi akwa akwamozu ma wee mee mmemme ọ bụrụ anyị jebe mmemme anyị eje chọta um, efi eziokwu yes ọ dị mma igosi na ife dị na akụdị mana ife ọzọ bụ na a na-erizi ma afọ ejuo ma ọ bụ na a na-etinye akọ na uche n'ife a na-eri ọ bụla ofeke ihe ọ pụtara bụ na onye chọrọ ịkwa nne ya ma nne ya chi igo efi nwee ego efi ọ dị mma mana chee maka ya ebee ka ego gị na-eje ego ahụ mgbe nne gị na nna gị dị ndụ efi one ka ha ri ọ bụ sọ efi ọ bụrụ na akwacha onye nwụrụ anwụ jide ụgwọ mmadụ one nwụziri ọ mmadụ one ka a ga-akwa ee ọzọkwa bụ na ọ dị ka omenala anyị echigharịa na bụrụzie ihe gbasatara ịkwa ozu ọ dịzie ka ozu na-anwụ kwa ụbọchị ka mmadụ wee rijuo afọ ihe ndị a ka anyị kwesịrị iche echiche maka ya maka dịka anyị si ekwu maka ichekwaba obodo ọ bụrụ na ife ịkpatalụ na ego ịkpatalụ na akụ gị na ụba gị ada adị n'akpa gị na ọ na-abịa ịkpatakwa ya iwelụkwa ya nye ndị ilo gị hmm. ịfụrụ n'ọgụ a bụ onye na-egote ife na-egbu gị anyị nwa na akpanya bụ nkụ arụrụ maka ọ bụrụ na anyị asịrọ ha butela anyị efi maọbụ ọ bụrụ na ya adịghị achọje ha maka efi ndị na-egbu efi ọ bụrụ na afịa adịrọ ọha ebe anyị nọ na abụla afịa jee ebe ọzọ ndị ga na-ege ntị ga-asị ọ bụkwa na efi adịrọ kedu ụdị anụ anyị ga-eri ọsọ hmm. uze na ọsa ka anyị ga-achụga kọọ ewu ee anyị nwere ike iri efi tupu efi awụsa awụrụ ife juru niile anyị nwere efi Igbo ajụjụ bụrụzie ebee ka nya bụ efi Igbo tata na ọ bụrụ na efi bụ mkpa anyị mana mma asị tupu achọba efi Igbo ka anyị nebagide anya mmalụ etu anyị si eme mmemme na efi ọ na-eji eme ya na igosi na anyị nwere efi onye ife kwesịrị ekwesị ọ bụrụ na ife na-ekwu awụrụ eziokwu onye ọbụla nere anya na Facebook ma ọ nene vidiyo ga-afụ na o ofu onye kpọrọ onwe onye amụma si na ya na-akwado Nnamdi Kanu na-akwa nne na nna ya ihe ọ na-egosi na ya bụ Facebook ife ọ na-egosi ọ na eyi o ji akwado ya wee efi Hausa egbuo mpi ha dịka ọghụwe onye ọ na-achọ imelụ arụ ofu ife ahụ ka anyị na-ekwu ọ bụrụ na Facebook ka ị ga-apụta ichu ma mụ nwa ma gụ nwa afa Chineke meela ya ebere ịma a na onye ajụrụ ifemelu nna ya ifemelu ya maka ọtụtụ n'ime anyị na-atụgharị uche n'ife gbasara ifemelu anyị n'agha ọ bụrụ na ya anya ọfụma ịchọpụta na ọ bụrụ na anyị dụrụ obi maọna ume adụrụ anyị n'ọgụ na ike na ngwa agha ezuru bụ na anyị chinila aka elu ọ maka na agụ gụbara maka na ọ nwere ka esi wee kpado anyị wee gbaa anyị ogige nri ya agụụ wee ji ụmụ Igbo wee na-agụ etu a ka ọ dịkwa kịta ndị anyị na-atụkwasị obi iwebatara anyị bụ ndị a na-eme ndị bula iwe n'obi ndị na-ebuso agha bunye anyị so ọ dịkwazị aka na ike na anyị e, e nwere akọ na uche ya bụ ọ dị mkpa bụ ife anyị na-akpali ụmụba anyị na-akpali na ọ dị mkpa maka a na-ekwu ife gbasara obodo ichekwa onwe anyị nwekwesịrị inwe ike ịma etu anyị n'ike isi nye onwe anyị nri ọbụla azụ ọbụla ọkụkọ ọbụla ewu ọbụla atụrụ ọbụla nchi ma ọ bụ e, ejube ka anyị ga-akpawa ndị dịka ndị ọstrelia ọgwụ nke mafia e, oke oyibo mhm. kama na azụ wee na-ewe eme ji e, achọ ntanta anụ ya bụ na ife anyị na-ekwu abụrụ imegide onye ọbụla kama ịzụ onwe anyị ndụ e, maka na anyị ama na-ata na-abụ ndị afụ na okwu ọ bụrụ ndị anyị na-abụ n'okwu na-ata abụ anyị n'anya oge elugo mgbe obodo ọbụla ga-elo ya bụ ife tụwanye uche na ya malụ ka ga esi nye wee wenanataba aka maka oge ụfọdụ ọ bụrụ na fafụzi <laughs> ego fawe na onwefa ama na achọwakwazie ifefa ga-eme ọzọ na-abụghị iji ego afọ anyị na-enye ha fa <clears throat> nakwa wee na-enye anyị nso ihe anyị na-ekwu ihe a bụ na ihe isiokwu anyị na mbido njiri m tụtụrụ aka bụ na mgbe ụmụaka anyị ndị a na-agụ ihe gbasara akụ na ụba ekọnọmiks wepụtara anyị ihe a chọpụtara anyị bịa mụbaa ya ihe anyị wepụtara n'ọmụmaatụ bụ na n'ala Igbo niile n'otu afọ n'ala Igbo niile n'otu afọ akụ na ụba ụmụ Igbo na-akpata a na-ebuga n'ugwu Awụsa n'ihi iji egwu Awụsa eme mmemme na-akarị ihe ruru 100 naira n'otu afọ ọbụla nke na ileba ya anya ihe anyị na-emewo na anyị mana ego niile a enweghị nke eji etinye etinye ewebatachi ya n'azụ n'ala Igbo dịka isi na a na-eji ya eme ihe dị aṅa ịrụ ụlọ ma ịrụ indọstrị ma ihe dị aṅa a na-ebula ya n'ugwu Awụsa anyị na-ajụkwa ajụjụ anyị na-ajụ taa bụ kedu ebe ndị a si enweta ego ha ji azụ ngwa agha AK47 ha ji eme ihe niile ma ọ bụ ụgbọala ọ bụ ụgbọala ndị a ha na-ego a na-eji e, e, e, egbusasị so ya wụ ihe ajụjụ anyị chọrọ ịjụ maazị Ejikeọba si okwu n'ọnụ tupu anyị enwewa ihe aramahụ n'ịnụ ya mana maazị Ejike achọrọ m ihe ibu n'uche tupu ma anyị ewepụta ihe a n'akụkụ ọzọ ee maka e, e, ihe m n'uche okwu ihe a nọ na-akpa ebe a maka ịma ile anya ka m kwukwe ye ụmụ anyị nọ e, mba ọzọ ma ndị nọ mba ala Yoruba Lagos ala Yoruba side ahụ ma ndị nọ ugwu Awụsa onye ọbụla na-emekwa ihe ọ na-eme ị na-eme ọtụtụ na-ejikwa ihe ha zụtara welata ụlọ ọwụhụ na anyị na-asị na anyị na ndị agbata obi anyị enweghịzi akụ anyị ga-eru ha aka mhm. kama na ihe anyị na-asị ka ewere akọ na uche na-eme mhm. ka ewere akọ na uche na-eme ile tata nsogbu niile onye ọbụla kpụ n'ọnụ onye ịwụrụ aka n'ọnụ asị gị ịgụpụ maka asị <laughs> ngwere niile makpu agbakpu amahụ nke afọ na-anụ ihe niile na-emezi na adịkwakanya enwere aramahụ na anyị n'olu Dr. Ejike Obasi ama m na na anụwa ihe m na-ekwu enye ha ala ha kpachikọrọ ala agaghị arụ ụlọ mara mma agaghị emeju obodo ha bi na mhm. ebe ọbụla ha biwo mpịtọ mpịtọ mpịtọ enweghị ihe ọbụla ha ga-etinye bara uru ị ga-asị na-eme ka obodo bilite ọ naanị wepụ wepụ wepụ wepụ wepụ echemọ ihe na-ebute esemokwu ọ na ọwụ ya o nwere ihe ọzọ otu ọzọ m chọrọ ka anyị ihe anya anyị lebakwala anya n'ụzọ ihe nye ndị bekee na eyakpọ in historical context ikekwa anyị anaghị echecha anaghị elebanye ihe ndị anya buru ya n'uche n'oge alụchara agha maka ịmara onye ọbụla bi n'obodo anyị na Naịjirịa mana ndị jiri okporoko mere mm-hmm. ihe oriri karịchaa ndị Igbo okporoko sokwa n'ihe ejiri nyere anyị aka ndị mba Scandinavian country dịka Norway jiri nyere anyị aka n'oge ọgụ nakwa mgbe ọgụ bichara n'ihi na ụkọ nnu bụ ihe kpatara n'ụzọ pụrụ iche ihe kpasara ụmụaka anyị ji na-arịa kwashi ọkọ n'ụkọ nnu ahụ iji webatara anyị nnu nke gọọmenti etiti Naijiria nọ na-egbochi nnwebata otu ụzọ esiri webataziri anyị bụ iwere nnu tinye n'okporoko ọya mgbe anyị siri nwee ihe a na-akpọ okporoko nnu otu ahụ ka ndị mmadụ ji ike ezie n'ihe oriri mana ọgụ ebie gọọmenti etiti nke gọwon nọ n'isi ya ekpebie na a ga-etinye ụtụ n'ego eji atụbata okporoko na Naijiria ihe karịrị narị atọ 300% VAT mhm. nke mere na okporoko nri bụbu nna bụbụrụ nri ụmụ ogbenye bịaziri bụrụ nri ọgaranya ma ọbụla dị ndị wụ ndị ọgaranya n'onwe ha aka ha erughịzikwa igote okporoko mgbe ahụzi ka eji wepụta atụmatụ ọzọ iji bubatara gwara anyị ihe awụsa n'ụzọ pụrụ iche n'ala Igbo abịa mụbazie ogbe ewu awụsa na aba ọmụma ụmụahịa afọ ogbe afọ ala, ọlụ nkwere na-aga ọtụtụ ebe n'ala Igbo gariki n'Enugwu na n'Enugwu na-agụ ọka esi ebe ndị ahụ ebe ọbụla a na-enwe ahịa abalị anọ anọ maọbụ abalị asatọ asatọ tupu n'ehihie tupu ụbọchị ahịa ebubata nnama bịa gbuo a na-ere ndị be anyị na-eri anụ nnama okporoko awụghị ihe anyị na-eri mana taa ọwa anyị nwa na-eri anụ ndị Fulani na-akpa ma ha na onwe ha anaghị eri ya sọ ihe a na-aṅụ mmiri ara ehi mhm. anaghị eri ya o na-anya anyị anya na enwere ihe a kwesịrị ido anya anya na enwere ihe akpacha anya na-eme hmm. iji megide ụmụ Igbo n'ihe gbasara ihe oriri hmm. iji hụ na ụnụ ga na-azụ ha ahịa iji megide anyị ijikwa hụ na ọwụ na ọnwanye na anyị ga na-azụ ha ahịa ka na anyị kpata ego anyị ewere ha anyị ewere ya nye ha hmm. ile anya n'oge gara aga n'oge nso nso a gara aga oge ma ọbụla dị nwanne anyị nwoke Jonathan nọ n'ọchịchị Naijiria bịara bụrụ otu n'ime obodo anọ na-ebupụ wit na-ere wit resị ya obodo ndị ọzọ abịa gwawa anyị na garị adịghị iri garị adịghịzi hmm. mma na ihe kazi mma bụ wit hmm. mana ihe emega ihe ahụ wụ ka onye ọbụla bido mana kedu ndị na-akọpụta wit ọnugwu awụsa ihe m na-achọ ka anyị awụghị awụwụ ihe abụrụ conspiracy theory ihe anyị na-ekwunye ihe awụ na enwe abịa na-etinye ọnụ n'ihe gbasara nchekwa obodo na anyị kwesịrị iburu n'uche n'ihe ọbụla mmadụ na-agwa anyị n'ihe ọbụla gọọmenti etiti na-agwa anyị si na ọka ịkara anyị mma ka anyị lebazie ya anya na ihe a nwere ebumnuche iji megide lee mhm. n'anya dịka oge mgbe ọkpara emil dr emil ọkpara bụ onye isi Eastern Nigeria alụ fan akwa bụrụzi ife nwa ogbenye na-eri maka ịma na gboo na igbo a na-eri akwa maka na ọkụkọ na-abụ akwa bụ na ọka ama na oghe ekpu akwa afọ wee bụọ ụmụ zụọ ụmụ rie nne mana ememezi ya nke ndị bekee na enwe bụ igwe eji eme abụ akwa ewee bụba akwa bụba ọkụkọ ọkụkọ yiwe akwa elebe akwa ụmụaka nwebe etu ha ga-esi wee na-enwe mm, ife gbasalụ protein nri akọrọ ee mana ụdị ife afọ ka gọọmenti kwesịrị rice Abakaliki bụ ife anyị kwesịrị na-eri rice akọ na ada anị ka ọ na-agba anị ebe ahụ ka anyị kwesịrị na-eri ya ji nọ na anam kedu ife anyị na-eme na ya nọọ amarụnụ ka a ga-esi na-ebupụ ebupụ ọ bụrụ iche aka ndị Igbo kịta ka anyị kwesịrị iji wee zọba isi onwe anyị maka na ị na-anya na onye ọbụla nọ na mba ụwa nwere onye ga-abịa nyere anyị aka anyị nwa ka ọ dị izu onwe anyị anụ anyị nwa ga-azọnwe onwe anyị ụdị nke ga-enye anyị ugwu ụdị nke ga-apụtakwala anyị ife maka na a na-ekwu obodo enyenwuru onwe ha nri tọrọ atọ ana oge ụfọdụ ndị na-eje asala aka ka ha nye gị nri iwe gbafa onwe falụchi ya ife ilie gịnị ya ọ na-akpa aka ikwu na na oge ụfọdụ atụmatụ gọọmenti ị anya ọfụma ịfụ na onwe ndị a na-emegide ifrọfụ mgbe anọkọta asị mba na ama na a ga-emechi bọda kedu ndị na kedu na-esi na na aga azụ ahịa ọdị osikapa na-asị ebe abata ndị Igbo na-ebubata mana na-ebubata ma anyị e nwere osikapa na Naịjirịa ino nwee osikapa anyị nwere ike ịkọgbu osikapa n'akụkụ nke be anyị ọ dị egwu mana ife niile a na ọ ga-aga n'iru ma ọ nga n'iru ndị ọ da n'isi bụ ndị na-achị achị mana ife ị ga-ajụzi onwe gị anyị enwelụ ọkpụrụkpụ mmadụ ndị na-achị achị nwere ike inebe ụdị ife anya wee wepụta atụmatụ igbo ga-eji nwere onwe ha n'ihe gbasara maazị oke e, mara m ịnụ na mkpatụ ihe gbasara e, gọvanọ na-achị Anambra steeti um, onye wepụtara atụmatụ ije wepụta ehi igbo bido e, ọgba ehi nke ehi igbo na Anambra eh, steeti ee ọ ya bụ onye izizi ndị yunivesiti nọ na ya mahadum nọ na ụzọ Amerịka hmm. na nke nọ na Nsụka nwere nkwekọrịta eji azụ efe Igbo hmm. na Anambra steeti ikpeazụ m gụlụ ife ha delụ ha sị na mgbe ha bidolu na efe Igbo fọlụ n'ụwa niile elugho narị puku 100,000 hmm. mana atụmatụ ha wepụta wepụtawo ka a ga-esi mee ka ọ wee bụrụ na ọmabụ nke a na-akpọ uh, endangered species mba efe Igbo ha wee bido with uh, um, ndị University of Nigeria so ka echefuona m afọ ebe ha nọ wee na ya onye na enekọta ya onye Igbo mana gọvanọ Anambra steeti iti aka na ya wee ezigbo ife ọ bụrụ sọsọ ka ọ bụrụ ndị bi na mba ọzọ ndị ife gbasatalụ efe Igbo wụka ọ ghara ịbụ na afroziya n'ụwa bụ mkpa ha ka eji kwesị ịzụ efe Igbo Ekwesịrị ka anyị na-anya afọ ife na-achụ anyị mara ebe anyị ga-agbadobe maka ife ọ na agwa anyị kpata ego ejila aka ekpe weta ewere aka nri nyekwa ọkụ ụkwa ọ dị ka mgbe ndị gọvanọ ndị anyị na-ene anya ha ha ga-ebi onye ruo owelu sekuriti vootu ya owelu nye ndị polisi hmm. ma ọ golu ụgbọala na ụgbọ agha dị iche iche nye ha ewere ya kwuchisi ụzọ n'ụzọ be anyị na-achụ anyị nwa ọ bụrụ ya wee nkọ arụrụ ọnya bụ nkụ ụkwa maka ife ị wetara enweghị uru bara na-awụrụ imegide gị hmm. ọ dị ka isi na ịda ata anụ mana iwere eze na-ekele ụmụazị anụ hmm. o gosiri n'iso ata ife anyị kwesịrị ime ife maazị odeluga wetara aka ee ekwelu m na mbọ gọvanọ Anambra na-agba atụmatụ ma ọ nkata a na-akpa maka ime ka efe Igbo bụrụ ife a na-azụ ebe niile dị mma n'ụzọ be anyị afụna m ndị na-azụ ezi a na-amụrọ m na ezi dị na be anyị n'ụlọ niile mma n'ụzọ be anyị onye ọbụla na-azụ ọkụkọ ee ọ ga-adị m mma ka onye ọbụla bido zụwa efi ọ ga-abụ ma efi Hausa ma efi Igbo ụdị nri ọbụla anyị kwesịrị iri na be anyị o kwesịrị ozi maka nyanwụ ife emee na anyị mgbe ofu nkụ ada alụ mmadụ n'anya ugboro na-abụ mhm. ebe ọ bụ na mgbe a na-anụ ọgụ ndị Naijiria na ndị Biafra ife e ji wee megbuo ndị Biafra na agụụ ekechiri ebe n'isi abata ekwesịrị ka nyawụ osisi lụọ anyị n'anya ọzọ ekwesịrị na kịta na anyị ga-enwe ọba ebe ji na ede ji na ife niile anyị na-eri juru mhm. nwee ebe anyị na-azụ anụmanụ ma ọkụkọ ma ewu ma torotoro ka ọ ga-abụ onwe ka o si dị adịmasịkwa na onwe eh, na-eme ọzọ chukwu ekwena mana onwe ka o si dị ka ọ ghara ịbụ na ebidokwa tibe mkpu onye na-esiwe mmiri ọkụ na ya ga-ada elu mm. eh, maazị ọbasi e, e, e, maka na ọ gị nwa tinyere aka ọnụ n'okwu a n'isi mbido si kedu ihe gbanyere ehi Igbo ọ bụrụ na e nwere atụmatụ dị otu a na mahadum e, nwere akara nzere ama ama n'Afrịka mahadum Naijiria nọ na Nsụka ya bụrụkwa na gọvanọ otu n'ime ndị na-achị obodo dị n'ala Igbo gọvanọ nke Anambra steeti etinyewela ihe ndị a aka ọ wee rubeghị ma ọha na eze Igbo ga-ebido tụkọtawa uche ndị bụ ndị si ha na ha bụ industrialist ndị bụ ndị maka sị na anyị asị ihe eji mara ndị Igbo bụ na anyị na-azụ ahịa anyị na-eme biznes gịnị kpatara na anyị ebidobeghị lebawa ihe ndị anya ọkacha site n'iche ya echiche n'ụzọ ihe gbasara nchekwa obodo maka ọ bụrụ na onye nwee ego ndị si na ha nwere ego nwee ike tinye ego maka asị onye ọbụla na-etinye ọnụ ya na-etinye ego ebe ọnụ ya na-adị mm-hmm. itinye anyị nwee ike tinye ihe a leba ihe anya dịka ihe gbasara nchekwa obodo ichehụ na ọ ga-adịrị anyị mma maazị ọbasa ọ gị ka m na-asị m anyị na-anụ ihe ehe maka um, anyị na-enwe ihe bekee na-akpọ teknikal difficult hmm. n'uche m ihe anyị lee otu ihe gburu otu ihe so mebi ala Igbo na anyị ihe ebe akọ na uche si apụta ebe ọbụla ị gara steeti ọbụla ala Igbo na ala Igbo mahadum mahadum mahadum mahadum elee ha na-echepụta bụ ihe na-abara ndị Igbo ọ bụ naanị ịzụpụta ụmụazị mkpụrụ ha kpụpụ ọrụ adịghị enwe ihe dị ana na-ana ụgwọ akwụkwọ na ọ bụghị ọrụ mahadum nke ịmakwa n'onwe gị ịbịa n'obodo a Amerịka mahadum wee ebe ihe ngosi ebe ọ na-awụ ewere ihe kechichaa ya na ngwugwu ebupụtaziere ọha ha bịa tọọ ekwuole nọ na Nsụka mmụọ chetara mgbe anyị nwa nọ yunivasiti Nsụka eh, na ụwa ọzọ e na-eme nnukwu risachị n'ihe gbasara ehi maka na ịmarala na ehi eh, ọtụtụ ehi eh, sesefly na-emerụ ha ahụ mana ehi Igbo ọ naghị enye ha oke nsogbu otele e na-enwe risachị ele otu e ga-esi were mee ihe Igbo ka anụ ya pụtakwuo e ga-eme ka o bukwuo e ndị rụrụla ihe a eriele nne kama na ịma enwe ihe dị njọ ka ndị ọchịchị hapụ ebe e ga-etinye ego ewere ego na-awụfu awụfu maka na ihe ị kwuru indọstrialist lee anya enwere m ike ikwu ya onye si n'achị ya bịa ji m n'achị ịgụpụ ego e na-ezu na gọọmenti ndị Igbo wu ndị kaba ụba na Naijiria. maka na anyị na-agba mbọ ịgba mbọ gị gbapụta mbọ gbapụta ihe na-ewutezi mmụ na onye kwuru ibe ya kwuru anyị amazi ihu ka anyị ga-esi bịa nyụkọ mmamiri a ka ọ gbaa ụfụ maka na ịkpọ mmadụ atọ ma anọ n'ala Igbo si ha bịanụ ka emee ha ha ga-ewepụta ego e ga-eji zụọ ehi zụọ ihe ọbụla ị chọrọ ịzụ ruo otu ọbụla ị chọrọ iji chọọ iru ya ọ ele onye ga-ewepụta atụmatụ ele onye ga-achịkọta ya wụrụ ihe dịka ibenati akwụkwọ na-eleba ya anya n'ihe dịka mgbe ebiri ihe mahadum a na-akpọ taa mahadum University of Agriculture hmm, hmm. ihe ji bụrụ mara ya wụ Federal Roots tupu ya wụrụ Federal ọ wụbụrụ Institute of Roots and Cross Research emechaa gọọmenti etiti abịa weghara ya ọwụ ihe sitere n'atụmatụ uh, nwafọ anyị na nwa amadi a na-akpọ Michael Ọkpara bụbụrụ premier nke Region abịa wụrụ Federal Roots and Crops Research Institute to taa a na-akpọzi ya Federal University of Agriculture Ụmụdike mm. mana tupu kemgbe ọ wụrụ mahadum nke gọọmenti etiti o nwebeghị otu ihe anyị ji aka ga-asị sirila ebe ahụ pụta mana mm. tupu mgbe ọ ka bụ Institute for Research Institute for Roots and Crops Research ebe ahụ ka ewepụtara uh, ntụ pawuda eji eme ka ji mụba yam seedling a lot of inventions patented came out of Umudike taa ndị werela ihe nchọpụta ahụ ji a na-akọpụta ji eji azụ ndị Naijiria anyị nri taa okwu a maka maka na oge ụfọdụ ịma na ndị be anyị na-abụ apụta akụ ha ka asị o oh, mba na na ya bụ ụlọ akwụkwọ maọbụ ụlọ ọrụ ebe a na-enyochasị um, ife na-atụ alụ e, emi. asị oh, o na ndị federal ewelugwe onye ọbụla akụ aka na ego ya abata n'oge ụfọdụ fa ife fanọdị egbuo ya ibe mhm. eji wee baa ebe a bụ ka e wee ka anya mmiri ka afụ na o nwere ife unu unu abarala onwe unu maka na fanwa bụ ngadagbachi mhm. etu a ka esi wee mere eh, proda mhm. na mgbe agha be ka Central steeti bịa si mba ndị niile nọ na Biafra production eh, eh, research and production asị mba ka ekpokọnata e ọnụ na okwu ebe ka ha fa wee bido nọ na proda emesịa federal gọọmenti si mba na ha ga-ewezi ya ka eweta ego mgbe a ka eji pinyụzi ya o wetadebe ọkụ mana so na ife mere ya bụ na anyị ka ọ dị sie n'anya na-ejere Abuja ife agha na-ekwukwanụ bụ ụmụnna gbakọ fa na-atụ a kedu etu anyị ga-esi sụọ ọfịa kọba nri gbawa ọkụ gbawakwa ewu obodo gbakọ a na-asị mekwa ụmụ akwụkwọ niile anụwaju obodo ehe ụfọdụ n'ime etogidegoro si gị ana-etezi ya nkwụ ana-egbuzi ya akwụ egbutu onye kụwara isi akwụ ọzọ kụwa ndị pere mpe ndị otu kwuru ọm ya hmm? ya na ọ bụrụ ife na ịlụ gọọmenti sọsọ ọ dịlụ ndị ọgbọ ọ dịlụ ndị soshal klọb ọ dịlụ ndị obodo ndị taụn union dịlụ ụmụnna maka na ọ bụrụ na igbo ga-adị mma anyị ga-ebidokwa tụba alo anyị ga-ebidokwa gbaba izu ụmụnna gbakọ agba izu ha ewele izu afụ jee n'ilo soro obodo gbaa izu wee gwakwa igbo obodo nekwe ife na-achọpụta na-emenụ ewee si ebe a wee jee wee na-aga etu a ka igbo ga-esi wee chekwa onwe wee dị nkwadobe ada ama ama ọkwa ada ama ama eh, maka na ife afụ n'elu ya bụ mmiri ga-emekwa onwekwara n'ike izo mana ozobe ka mmiri ghara ịgbagbu igbo ị ga-asị mgbe mmiri ga-ezo ya rụkwala ebe anyị ga-agbakpu oh, oh, oh, e nwere otu ihe m chọrọ ịrụtụ aka maka anyị na-ekwu a na-ekwu n'ụlọ n'ụlọ ndị Igbo ebisala mba ịbịa na Amerịka anyị nọ ndị Igbo ịga a na-akpa nkata a na-asị ka akpa nkata otu e ga-esi ga rụọ e, e, ihe a ga-arụ mebi ka a rụọ ụzọ ka a rụọ kọvat ka a rụọ ahịa ọtụtụ ihe ahụ ihe dịịrị gọọmenti ọ bụrụ na ndị Igbo nọ na mba ga-agbakọta nyere ndị nọ n'ụlọ aka ka ejide gọọmenti ka ha rụọ ọrụ dịịrị ha ọ ga-adị maka na uche m ndị Igbo nọ na mba na-atụkọta ego ọ ga-abara anyị uru karịa ọ bụrụ na a ga-eji ya ọ bụrụ otu a na-ekwu mahadum ọ bụrụ iji ezigbo ego tinye na mahadum si ya nyere aka chọpụta ihe ga-azọ Igbo ọ ego ga-aka bara anyị uru karịa ọtụtụ recha recha recha niile a na-atụfu ego n'ihe na-enweghị isi ọkwa otu uche m dị ekwe m ife ikwuru dị mkpa maka na otego ọ na-ewute m nọ na be anyị gbakọọ ebe anyị bi na mba anyị akpa ya ka akpalụ nkata ekwuchazie ịfụ na ife a na-eme wo anakọrọ gị ụtụ ebe a agbada lụọ ofu maọbụ nke nnukwu ma nke obere lụọ ofu ọmalịcha ụlọ kpọọ ya ofu afa nyeghachi ya n'aka ndị gọọmenti ọ bụrụ na ọ bụrụ ụlọ akwụkwọ ọ bụrụ ibunye federalụ ngwa ife eji elekọta ndị mmadụ ma ọ bụ bedị mmadụ ji anọ n'ụlọ ọgwụ ma ọ bụ oge elugo anyị ga-asị kama ọ ga-abụ sọsọ nke ga eri taa maọbụ nke anyị eji cheta na anyị bịara kedu nke anyị ga-eme ọ ga-abụ olu echi ọ nọọ ụmụazị na-akwụgharị ya na-asị na ha gụchara akwụkwọ afụrụ ife a na-eme enwee n'ife ga na-ewe ha n'ọrụ mm-hmm. anyị nwere ike maka onwe anyị onwe anyị na-ekwu abụrụ anyị nwa bi nya ndị be anyị bi n'ụlọ ma taa echi karịa nke ọ ga wee rie tata a sị na eziokwu na onye a wetara ụbọchị dị etu a agụụ akapụrụ oge agaghị ọ ga-awa anyị kwọcha aka anyị etiela ọkụkọ buru mhm. akụ na ụba anyị nye ndị federal gọọmenti ma ọ bụ ibu nye steeti gọọmenti maka ife a na-aya na Abuja a na-aya e, e, ụdị atụmatụ a maazị Ejike na maazị Okechukwu wepụtara eche m otu ihe anyị kwesịrị ilebatụkwa anya n'ụzọ pụrụ iche maka na echetara m n'afọ 2014 oge emere dị ihe a na-akpọ National Economic Summit uh, mụnwa bụ otu n'ime ndị akpọrọ oku na Channels Television sileba ihe anyị mana ajụ si echetara m otu ajụjụ m jụrụ na ọ bụ otu ihe m kwuru n'okwu uh, n'oge ahụ bụ na na-echetara m na n'oge 1970s 60s na 70s ịgụọ ihe gbasara mahadum ndị nọ na the Commonwealth Britain ọ na-abụ agụcha Oxford na Cambridge mm-hmm. mahadum ọzọ a na-akpọ aha ya wụhụ mahadum Ibadan ọ bụrụ nke Nsụka bụ ụfọdụ a na-agụ ndị a tupu agụọ e, mahadum e, London University of London mahadum ndị Australia na New Zealand na Canada anaghị ahụ azụ anyị na-ekwu ndị nke nọ na Commonwealth mm-hmm. anaghị ahụ azụ na mahadum ndị Naijiria ee n'afọ 2015 oge anyị gara African Studies na San Diego the Assistant Secretary of State for Africa ejiri ọnụ ya kwuo na n'oge ha na-agụ akwụkwọ na mahadum na ụmụaka ụmụ Naijiria anya ọkacha ụmụ Igbo ndị isi na ọwụwa anyanwụ na ọdịda anyanwụ na onwe onye na-ahụ azụ ha anya mana ya sị na ihe na egwute ya taa bụ na ndị na-apụta na mahadum Naijiria bụ dịzị ka ndị na-amahụ ka esi ede na ka esi agụ mhm. mana iweghachi ya n'okwu ihe gbasara Economic Summit 2014 ajụjụ si kedu ihe kpatara a na-anaghịzi enwe ihe nchọpụta bara uru na-enyere obodo aka ya wụrụ na ọtụtụ ya na-akpọ endowment enwere na mahadum anyị ndị ahụ those endowments have been depleted eriela ha rifuo mhm. enweghịkwanụ mbọ a na-agba iji kwalite endowment ndị ahụ mana anyị nwere ọtụtụ ndị nwere ego ndị dị ka Tony Elumelu ndị dịka Pascal dozie ha ndị dịka ah, Leostan Xerox kọmputa ndị a niile wụcha ndị nwere ego ihe anyị chọsi gịnị kpatara na anyị enweghị ike bido kpọkọtawa ndị a tinyewe ego na mahadum ndị ọkacha mahadum ndị nke steeti hmm. na injiniarịn na agrikọlchọ na medịsin ga-enwe hmm. ike na-akwado ma ndị nkụzi ma ụmụ akwụkwọ iji ihe ha na-agụ kpọrọ ihe hmm. iji gbaa mbọ na-emepụta maka ọtụtụ n'ime ha ihe ha na ekwukwara na ihe na-egbochi ha wụ na enweghị onye na-enyere ha aka enweghị ego hmm. ahụ agba aka ahụ nwata eze maka ajụjụ ajụrụ m n'oge ahụ bụ gịnị mere na ụmụ akwụkwọ gụcha akwụkwọ nwee ha na-agụta m sị ihe ị gaghị akụ uh, Peter Tosh si gị you can't plant an orange and pluck a mango. Hmm. ihe ịkụrụ mhm. ka ị ga-aghọta ya anyị chọọ ka anyị bara onwe anyị uru dịka maazị Jekọbas kwu o rubeghị mgbe anyị ga-ebido tụlewe ihe anya ma ọ bụla naanị ma ndị nọ ofesi anyị nwa ndị nọ a na-akpọ diaspora ma ndị nọ a na-ekwukwa ọdịmma nke ndị Igbo ka anyị na-eleba ihe anya nke maazị Okechukwu ọ dị m ka ahụ na-anụ ọkụ itinye ọnụ n'okwu a <laughs> ife a ga-ekwu ka nkụ eziokwu ihe a bụ ihe kwesịrị ibido tata maka um, nke a nke anyị ga-emenwu ndị ọzọ nwere ike ịfịa arụ maka isi ka eje gwa gọọmenti ma ọ ka ayọ gọọmenti ma ọ ka akwado gọọmenti ma ọ ka imee ife ọbụla na gọọmenti o siri ike mana isi ka anyị kwado ụlọ akwụkwọ mahadum na etu esi akụzi na etu esi eme ife nchepụta na etu esi akwado ndị nkụzi anyị na-anya onye asistant secretary of steeti na ife o kwuru o were anyị niile anya o nwere mgbe ekwe mba na ife ọ na-ekwu adịrọ mma ife ọ na-ekwu dịka efifie ebe anyị ma na ife dị etu a dị anyị nwa ka idozie dịkwa ala maka ebe a kụziri m asị na ịchọ ime ka ịchị igbo mkpa iburu ụzọ mara ife bụ nsogbu anyị ma ya bụ nsogbu mana nke ka nke bụ na anyị nwere ike igwe maka ọtụtụ n'ime anyị na ebe a na-eme research n'obodo ndị ha nọ na ya ọtụtụ n'ime anyị ma ihe gbasatalụ ichekwaba nri ma ọ bụ ịkọ nri ụfọdụ n'ime anyị ma etu esi akwado e, etu esi eji achọta endowment ihe ndị a ka anyị nwere ike inye aka mee dịka nsikwu ọ bụ na ọ ga-afịa arụ n'ime ya n'ụlọ akwụkwọ ndị gọọmenti maka na enwere iwu dị iche iche ma ọ bụ maka na Abuja nwere ike ịchọta ụzọ a ga-esi kwado ya ee a ga-afụnahụ ka emel ọ bụgodi sọsọ skọlaship fọ ndị ya eme ife dị etu ahụ maọbụ inyere ha aka chọta mahadum ọzọ ya na ha ga-enwe mmekọrịta ọ ga-abụ onye ahụ nọdụ ebe ahụ na-agụ o nweghị ike ị na-enweta nkụzi na mahadum ọzọ ebe anyị nwa nọ ahụ ga-enye aka maka ife ọ ga-akụzi na be anyị bụ ịgụchazie pụta ọ bụrụ ka isi ka saba aka chọba ọrụ gọọmenti ị ga-enwe o nwere ike ọ bụrụ ife ga-emeghelụ gị ụzọ iwere ife ahụ ị chọpụtara na ife ịgụlụ were risaachị ahụ imelụ mee ka ife ife ịgụlụ maka igosi igosi anyị ife ikwu na onwere ife ịgụlụ igosi na anyị ife ọ na-adị ka ya hmm. mana dịka onwero ka anyị ga-esi wee kụọ banana plantain ọsọgide ya bụ na ha na-abụ na-adị ka ofu onwere mgbe ọ ga-ejigo eji nwanne ya hmm. ụkọchukwu Austin eh, ife ikwu bụ ofu ife nchọpụta n'isi nso a maka ọtụtụ ife na-emekwa n'Igbo bụ na ife niile eme gboo apụta aghafue ya ọ nwere efe ebe ndị Igbo na-eje na-ajụ na-asị biko kedu nwere ka anyị si ka anyị ka anyị si chiri onwe anyị wee bido na 1900 wee ruo efu kịta ịma na mgbe azị ka iwe nna anyị bụ bidoro Nsụka na Nsụka bụ mahadum izizi ebe e nwere injiniarịn tupu mgbe afọ ndị Britain eme ego mahadum nke Ibadan fakpọlịa University College Ibadan ọ bụrụ campus nke University London a na-agụ ebe afọ bụ ojiọnụ ya bụ arts ehe history history a na-agụkwa na-agụ nọ European history mm. ịna-akụọ na unu e enwere history na enwere ife eji maka unu ọtụtụ ife ndị ọzọ fa wepụta bụ research institute cocoa palm oil na groundnut na hide and seek ya bụ ife na-akwadotasịa ebupụ ụzọ nna zik wee gbaa izu ya na ibia na ịmagha ọkpara wee sị na a eweta mahadum ebe a ka ha bidoro fakọlti nutrition ọ bụrụ sọsọ domestic sayensị ka ndị ọcha na ka akụziela ụmụ nwaanyị tesi mba nutrition fakọlti injiniarịn sayensị ụdị dị iche iche teknọlọji ọya ka Nsụka ji wee gaa n'iru mana ịpụta kịta ndị niile etinye n'isi ibe gbasara agụmakwụkwọ na ife ọmụmụ na mmụta ịpụtakwazịa ọ bụrụkwa ife emere mgbe gboo ka a ka bụ aga kịta oge elugo ka igbo anọrọ anị si kedu ebe ụwa jekọ ọ bụrụ ife dịka arọ iri na ise n'iru ahịa aya enwe ike wee kaa akụka na-asị na efe anyị ga-eme na etu anyị ga-esi zụọ ụmụ anyị na etu anyị ga-esi kwado ụmụ anyị ka wee nwee ike baala Igbo baala ụwa fanọ ka a ghara na-enezi anya ife Abuja kwuru onye nke eji wee bụrụ na enwere yunivesiti steeti nke ndị nọ na steeti anyị bụ ndị nwee ike ikwu ife na-eme etu a ka anyị ga-esi wee ji nwaanyị nwaanyị na-atụtụkọ ife niile anyị ga-eji wee bala onwe anyị uru na-etinye ife naijiria na-eme kedu nke igbo na-eme kedu ụdị ụbọchị asị na igbo onye ọbụla onye na nke na nke kedu ụdị gọọmenti anyị ga-enwe ọ na ife kịta ka ndị nọ na mahadum ga-eji nwayọọ nwayọọ na-atụle uche na ya na-edepụtachasị ya n'akara n'akara dịka nna anyị Odumegwu eh, Ojukwu si wee mee mgbe a na-anụ ọgụ o wee kpọkọọ ndị isi na-anụ ọkụ dịka mmadụ dịka Achebefa echeruo obi echi eh, prọfesọ Igbo emesịa wee sị ova jebaa n'ụlọ ka va depụta ka ya kedu ụdị obodo biafra ga-abụ anụsị ya bụ mgbe anyị nụsịrị ọgụ n'ụlọ onwe kedu ụdị obodo anyị ga abụ ọ dị elu anyị kwesịrị ịdị na-atụ ya bụ ahịara deklarashọn kedu ọzọ nwedere ahịara deklarashọn kedu ụdị atụmatụ anyị kwesịrị kedu ka anyị ga-esi wee chekwa obodo kedu ka anyị ga-esi zụọ ụmụaka anyị kedu akwụkwọ anyị na-agụ ọ pụtara ife ka ọ bụ etu ọzọ anyị ga-esi nye ka ọ baa uru ọfa ncha bụ sekuriti um, ọ dị ka oge anyị agbabana kwarapụ kwarapụ maka ihe a ah, mana iji kawa okwu ọnụ maazị ejike ka ọ hmm. ghara ịbụ na anyị ahapụla ihe anyị ọ dị m ka ndị na-ege anyị ntị nwere ike si na anyị ahapụla ihe anyị nọ na-ekwu gbasara ihe oriri na nchekwa obodo hmm. kụwa ihe ọzọ mana n'eziokwu eziokwu ihe kpọbatara anyị n'akụkụ a bụ na anyị bịara ileba anya ihe gbasara ihe anyị iwu isiokwu anyị bịa hụ na ya dịka maazị okechukwu ụkachukwu oke ụkachukwu na mahadum naijiria e nwere na nsụka ebidolarị lebawa ihe anya na gọvanọ na-achị anambra steeti etinyekwala aka ileba anya anyị na-asị na ọ rubeghị mgbe ndị ọzọ ọha na eze ndị niile all stakeholders ndị niile nwere mmasị n'ihe gbasara nchekwa obodo na ọnọdụ ndụ ga-ebido lebawa ihe anya ya achọrọ m ka maazị ọbasi biko pụghachitekwala anyị azụ n'okwu a tupu anyị ebido kawa ya ọnụ ịma na okwu niile kwukwere ọkwa otu ihe ahụ otu ihe ahụ maka na ihe anyị na-ekwukwa ewu nni ekwuchakwa ebe okwu bidoro ọkwa ebe anyị oge a na-akọ eh, otu nwoke bịa ya ga buru ọgụ obulie ala ya asonye ji obuli ala ya asonye ji mgbe ahụ ndị Igbo echighị ihe ile population Igbo taa na population Igbo maybe in the 60s anyị echiele ihe ala anaghị awụghị na-ebu ala na-ebu ọkwa mmadụ ga-ama ele otu e ga-esi kọ ji in a more economical fashion mepụta ele otu e ga-esi mee ile anya ịbịa n'anụ ndị na ndị nwere ma poultry ma ndị na-azụ eji nke ahụ na-aga ọfụma mana ihe e kwuru maka ehi Igbo katụmadụ ele otu e ga-eji tụgharịa omume ka anyị wepụ aka n'ihe mmefu were akụ na ụba anyị na-ata ahụhụ kpata were na-abara onwe anyị maka na ọnụ ị ga-awụ ịpụta ga-esi ego e ga-eji zụ ehi ise na isii na asaa ihe a na-eme iwere ọgbịrị tinye na tre were ego onye ahụ ọ kara m kara m mma o ruole mgbe anyị ga-ebido wepụ anya n'ihe e, e, oke okomoko okomoko na ehe nganga bido mewe ihe ka ndị maka enwere otu igbo si akpagbu agwa ọgwụghị ụta igbo adịghị ụta ọ tinye igbo ka ị ga-awapụta ọkpọsakwa nwa ahịa ịjụe na ele otu obodo dị nwa ka na-agbalị ịla n'ụlọ nna ịhụzi ihe ọ na-eme nga ahụ gị si ọnwụka ugbu a anyị esorole ndị agbata obi anyị ịta ụta tu pence megafonu magoro ji ụwa niile na-ebeala onyekwenu ọbara ele uru ọbara ele uru ya igbo na-ege ntị a sị ajụwa nkwụ kapịwa ọnụ na mbufu ya eruola <laughs> ihe anyị iwu isiokwu anyị taa bụ erimeri ihe oriri na ihe na otu o si metụta nchekwa obodo ihe ejiri bido isiokwu anyị taa bụ ihe gbasara otu ndị Igbo anyị Igbo si emezi mmemme dị iche iche werezie ehi Awụsa ji bụrụ ihe eji egosi ọgaranya n'ime ngara anyị esi na ya kpara nkata kedu ihe ọ pụtara anyị sị na ọtụtụ ego ndị Igbo tara ahụhụ kpata ihe ruru 100 bilion naira n'otu afọ ọbụla ka ndị Igbo anyị Igbo anyị na-atụfu were tinye n'aka ndị ugwu Awụsa bụ ndị iro anyị bụ ndị buru anyị echiche ọjọọ n'uche anyị abịakwara rụtụ aka itinye ya n'ọnọdụ ihe gbasara akụkọ ihe mere eme ihe gbasara itinye ụtụ na ntụbata okporoko oge alụchara agha ihe anyị jiri mee ihe a ka o jigodo anyị anya na e nwere ebumnuche na atụmatụ ewepụtara iji hụ na ihe anyị kpatara ga na-ala n'aka ndị ọzọ bụ ndị buru anyị echiche ọjọọ chikwa na ya na-akpalite ihe e ji egbu anyị na emebile anyị anyị wee na-asị Igbo o ruola mgbe anyị ga-atụgharị uche ntụgharị uche ahụ anyị na-ekwu okwu ya abịa kpọbata anyị n'okwu ihe gbasara kedu ihe ndị nwere akọ na uche na ndị mmụta nwere ike ime banyere ya kedu ihe mahadum ndị e nwere n'ala Igbo nwere ike ime banyere kedu ihe ndị nwere kpatara akụ na ụba ndị anyị na ndị Igbo nwere ike ime banyere ya ọ bụ itinye ego na mahadum n'ihe gbasara nchọpụta ọ bụ itinye ma onye nwe ihe dị anya iji nyere anyị aka ka anyị kwalite ọnọdụ anyị ghara ịdị na-ehime isi iwere ndị na-egbu anyị egbu ji mere isiokwu anyị ka ihe a rụtụrụ aka n'ihe gbasara agụmakwụkwọ ọ dị m ka n'ọbịanihu eleba anya n'izuụka na-abịa abịa ma nke na-abịa na nke na ndị izuụka ndị ọzọ na-abịa abịa ọ dị ka anyị ga-elebakwa anya n'ihe gbasara agụmakwụkwọ na nchekwa obodo ka ọ dị ugbu a ana asị ka anyị kelee ụnụ ndị na-ege ntị maazị oke kedu ihe azụ ikpeazụ nwere ike isi ụmụnna ịma na ọ kwasịla ụmụ ya onye na-atụ ji ya tụrụkwa mgbọrọgwụ ọ ga-abụ ụbọchị onye nwe ji gwuru ka afọ ife anyị eli mhm. etu ahụ ka ọ dịkwa ndị be anyị na-asị na ọkụkọ na-akpa nri anya ufe akọ ya ọha ncha bụ ihe anyị na-ekwu na Chineke mezie maazị odeluga ee Igbo atụọla ọmalụ a sị na agha akara aka rodeli gwọrọ nkwụcha abụrụ ụjọ eh, onye na-elo maka echi dị ime mana oge ụfọdụ anyị na nkịta a na-agbazi ofe ọ ga-abụ nọọ nke onye kpara ọkọchị ka ọ ga-anya n'udu mmiri eh, ife yiri nwanne ya bụrụ na unu nekwa anya na ọnwa maachị pụta unu ga-afụkwa ndị Igbo Heritage Foundation Igbo American Heritage Foundation anyị ga-ebido ọnlaịn igbo skuul ya ịkụziri ụmụaka anyị igbo so na igbo mma mmadụ onye nụ ya kọrọ ibi ndewo maazị Ọ na ekwuchala n'ihe niile a ga-ekwu enweghịzi ihe fọrọ ọnụ ihe m na-ayọzi ndị na-ege ntị ọ bụrụ na ihe a na-akpa nkata a na-akpa ebe a na-amasị ụnụ tụnyere na ya ọnụ ọ bụrụ na Fesbuk wụrụ ebe ọbụla ụnụ si anata oji a si anyị ihe unu kwuru amaka ọ bụrụkwanụ na owere were gị iwe ihe unu kwuru ajọka otu ọbụla o si dị ka anyị na-anụ olu unu maka ọ nkata abịaghị ikwu anyị na-abịa ndị Igbo ọma na-ege ntị asị m ndụ mmiri ndụ azụ onye ka onye chiri ya zere ya gaziere ụnụ ihe a anyị asịrị ọkụkọ bụ mmiri na-achụ ọ dị ya oke mkpa tinye n'okwu a n'ọnụ tinye n'ọnụ n'okwu a ka ọ dịrị Igbo mma ka ọ dịrị onye ihu mma dịrị onye azụ mma ọ wụrụkwa na ọ ga-ekwe omume ka ọ dịrị Naijiria mma dịrị ụwa ndị oji ndị isi ojii ebe ọ bụla anyị nọ ka ọ dịrị anyị ya gazienụ mma mmanụ isienụ